1. Ihe a bụ ụlọ akwụkwọ. 2. Ụlọ akwụkwọ o toro ogologo. 3. Ụbọchị taa mara mma. 4. Ala dị korokoro. 5. Ụmụaka nọ n'èzí. 6. Ha yi uwe akwụkwọ ha. 7. Lee, ị ga-ahụ ụlọ akwụkwọ n'azụ ha. 8. Ị ga-ahụkwa otu nnukwu osisi n'azụ ụlọ akwụkwọ ahụ. 9. Ụmụaka ahụ na-egwu egwu. 10. Ma onye nkuzi ha anọghị ebe ahụ. 11 ha na-atụ bọọlụ 12 ụmụaka ahụ dị asa 13 ụmụ nwoke anọ na ụmụ nwanyị atọ 14 ha ji bọọlụ abụọ 15 ha nọ okirikiri 16 igwu egwu dị mma 17 ịgba bọọlụ dịkwa mma 18 ọ na-enyere ha aka ịgbasi ike 19 obi na-atọ ha ụtọ 20 nke a bụ akụkọ m